ebe anyị na-akparịta nkata ndị uju amamihe anyị na-eme arụmụka n'ime uju amamihe ndị Igbo na-agbasikwa mbọ ike uju amamihe anyị na-akwa akwalite asụsụ Igbo site na ejije akwụkwa arụmụka edemede e uju amamihe ebe anyị na-akparịta nkata ndị Igbo uju amamihe anyị na-eme arụmụka n'ime uju amamihe Maazị Promise Igochukwu Azubike onye ezi ama isi ala mba anọ Imo steeti biko ka anyị na-agbanụ mbọ na-asụ Igbo na-amụziri ụmụ anyị Igbo ka omenala anyị hapụ ịda igbowe Igbo Anyasioma ọma anyị abịala ọzọ na ngalaba udo amamihe nke abalị a anyị na-ewetara unu mkparịta ụka mkparịta ụka n'isiokwu gbasara igbo odibo n'ala igbo enwere m nwa amadi n'ebe aha ya bụ nwa amadi promise promise promise bụ onye ga-akọwara ọha na eze ihe gbasara igbo odibo uru igbo odibo bara ma ọ bụrụ sọsọ ya promise ga na-agakwazi n'iru na-agwa anyị na igbo odibo a na ekwesịrị ị na-akụzi ya n'ụlọ akwụkwọ ka ụmụ akwụkwọ mụta ya maka na ọzọ ebe ụwa na-aga ọ bụrụ bụrụ dọkịta bụrụ onye ọkaikpe ruo nke a ịkwadozikwa na ihe ndị ahụ ya promise kere ọha na eze anyị wee gwazie anyị ihe gbasara igbu odibo a kedu ihe mere ndị igbo ji eme ya kedu mgbe o bidoro kedu isi njedebe ya igbo ndị ọma na-ege ntị ekele m igbo odibo na ịmụ ahịa na ịmụ ọrụ aka ihe eji mara ndị Igbo onye mere ndị Igbo ji karịchaa mba ndị ọzọ dị n'ala Naịjirịa na ala Afrịka hmm. ịbịa n'ịzụ ahịa ma onye rụọ ọrụ aka echere m na e nwere mba ọzọ ma ịzụ ahịa karịa ala Igbo eji asị mba ọbụla ị gara ma ịhụ onye Igbo ebe ahụ were ọsọ gbapụ na enwe ihe na-eme ebe ahụ <laughs> anya ka ndị Igbo ji eme ọnụ ọ na ihe gọọmenti na-eme n'ala Naịjirịa ha etinye ndị Igbo na ihe a na-arụ ndị Igbo a na-enye nsogbu maka na ha ma ọrụ ha na-arụ ahịa ha na-azụ ihe a na-enweta n'ahịa na-azụ karịrị ihe a na-enweta n'aka ndị gọọmenti ịzụ ahịa n'ala Igbo malitere mgbe gboo ọ akara aka ndị Igbo even before alụọ agha Naịjirịa ndị Igbo azụwala ahịa ndị Igbo amụwa n'ọrụ mana o bidoziri very well mgbe alụchara agha Naijiria. Hmm. enwezighi ezigbo ego ahapụrụ ndị Igbo emeriri ndị Igbo n'agha anapụ ego ha napụ ha ahịa nne ha n'azụ ndị Igbo asị ele ote ha ga-esi bido bịaghachikwa n'ọnọdụ ha kwesịrị ịnọ n'ala naijiria ya mere ndị ji too ego den ebido mkpọkọ ụmụnne ha ndị na-enweghị ha na-eme bido nwayọọ nwayọọ akụziere gị ihe a na-arụ eduo gị ije ije n'ọrụ onwe gị bifo ị ihe na-eme onye Igbo ọbụla amụtala na bifo ị ga-awụ odogwu n'ala Igbo ị ga-ebu ụzọ nwere obi nwayọọ ọrụ ọrụ ka ị chọrọ ịmụ ka iji amụọ ọrụ ahụ ọfụma ọwụrụ ahịa ka ị na-achọ ịzụ ka ịchọ onye we odogwu n'ahịa ahụ mụọ dị ahịa ọfụma eduo gị m. uju amamihe ebe anyị na-akparịta nkata ndị Igbo uju amamihe anyị na-eme arụmụka n'ime uju amamihe ndị Igbo na-agba ndị odogwu niile anyị na-anụ n'ala Igbo ndị dịka Innocent hmm. ndị dịka Emeka Ọfọ ndị dịka even Peter Obi na-ewu ewu ihe ndị bidere ịmụ ahịa mụta ya kpọrọkwa ụmụnne ha kụziere ha ịmụ ahịa ọya ka ndị Igbo ji ha ejighị ịzụ ahịa egwu egwu mana abịazie n'ihe ịgbabọ ya ọ dị ụzọ abụọ ofu ịgba bọị dịka ịgba odibo nke ọzọ wee mụọ ahịa onye bọị onye akpọrọ bịa bọị ga-ebiriri ya na ọga ya ga-ebiriri n'ofu ụlọ ana ihe ọ bịara ịmụ awụ ọsọ ịzụ ahịa ahụ maka ọ ga-ebi n'ụlọ ọga ya mụta otu ọ ha si ebi ndụ mụta akọ na uche na-eso nzọụkwụ ọga ya ọ ga-amụta na ya ga-ebu ụzọ tete n'ụra saa mụta ọga ya kpụta ọga ya gaa shọp meghee shọp zachaa everywhere mụọ otu esi eme negosieshon mm. ha na ndị bịara ịzụ ahịa mụta e esi ede ihe mụta ebe ọga ya na-aga ebute ahịa mụta ndị ọga ha na-eresi ihe ha na-azụ ọ ya ga-anọ mechie ọfịs laa mana onye bịara ịmụ ahịa nke abụọ o nwere ike wụrụ onye gụchagoro akwụkwọ mana uche ya nọ n'ịzụ ahịa o nwere ike ọ ga-ebi n'ụlọ ọga o nwere ike si n'ụlọ ha na-abịa ma o si ebe ọzọ dị iche na-abịa ịmụ ọrụ n'ụzọ nke ahụ ha kwesịrị ịkwụ ọga ụgwọ maka na ọ bịara ịmụ ọrụ ọ bịaghị igba odibo and ọ mụchaa ọrụ ahụ ọga ya ekwesịghị idu ya ọ nọghị n'iwu na ọga ya ga-edu ya bikọs ihe ọ bịara ịmụ ọrụ ọga adịzi ụlọ akwụkwọ ga-agụ ụlọ akwụkwọ bịara hmm. E enwechara ndị gụrụ ihe a na-akpọ famsi na yunivesiti hmm. ha chọọ ịba na the business of famsi ha ga-abịarịrị n'aka ọga onye na-ere ahịa ọgwụ ya na ya ebie ọmụọ ihe dị iche iche a na-akụziri ya na skuul abịa n'udo ahụ ọ gaghị aga edu ya ma ọ mụcha ọrụ ọ mụcha ọkwụ ọga ahụ ụgwọ ọ ga-ala mana onye bịara ịgba bọị a na edu iwu na ọ ga-agbara ọga ya bọị 7 years afọ asaa ma afọ asatọ ọ gbachaa ọ na o mere ọfụma o zughị ego ọga ya ọ rụọ n'ọrụ ya ka o si kwesị ịrụ ọrụ ya ihe ọ bụla ha na ọga ha kwekọrịtara na a ga-eji edu ya ọga ya ga-edu ya n'obi aṅụrị owu sọsọ idu ya ọ ga-edu ya nye ya ego nyekwa ya ihe ndị oyibo na-akpọ kredit facility hmm. ọcha ibu ahịa a ga-ebinye nwe ya ahịa n'efu ọrịa erepụta o ego ya isi ego nweta profit hmm. ndị ọga na-enwe obi aṅụrị idu ndị bịara gbara ha bọọ ndị bịa gbara ha bụ gbaa mbọ ọfụma mezie ezi agwa ha ezu ha oshi ha erighị ego ọga ha ha kpọrọ ha atụ ahụhụ nwa ọga ha ime hmm. <laughs> ndị ọga na-adị very obi na-eju onye ọga obi obi na-adị onye ọga ọṅụ ọfụma idu nwa bụ e mere ọfụma maka na ịdụ nwa bụ e gị hmm. it's as if you've opened another branch of that business ọ dị ka imepego mpaghara biznes ahụ that business ọ gaghị duo gị ihe dịka na Abuja ịga Lagos mepe biznes nke gị n'ime obi ọga gị ọ nwere mpaghara ọzọ na Lagos uju amamihe ebe anyị na-akparịta nkata ndị Igbo uju amamihe anyị na-eme arụmụka n'ime uju amamihe ndị Igbo na-agba hmm, because onye chọrọ ihe ahụ ọ na-ede na Lagos ọ ga-esikwe na Abuja ka agbawa ụgbọala ka esendagharịa anyị anya hmm. o buru foonu ọ kpọọ nwa ya nọ na Lagos ọ sị ya enwere kọstọma legos jee resi ya ngwa ahịa hmm. maazị promise ka m sọpụtata ụkwụ obere na ihe ya <clears throat> maka na ọ ihe gbasara idu nwa boyi ya bụ ebe esemokwu na-abịakarị na ihe m chọrọ ịjụ bụ ajụjụ atọ nke mbụ ọ bụrụ na nwa ahụ anọgo ya na ọ ga-ekwere na ọ ga-anọ afọ asatọ hmm. ọnụ afọ ise ruo na nke isii ya ọ bịa nwee ka o si kpajuo agwa hmm? ọ gaghị asị ya naba na ọ ya edu ya ihe ahụ ọ bụ ihe ziri ezi ka ọ gaghị ọ kwesịrị idu ya e, gbakọọ ngwanụ ebe ị nọgo ruo nga aga m enye gị ọ bụrụ na mụ na gị si na m enye gị puku dị otu a ọ bụ e, e, njeri dị otu a ihe menyezi gị bụ nke a mana ọ dị ka ndị ọganazi imejugo ihe niile ngwa afọ niile mụ na gị nọ gaba ọ nwere ihe m ga-enye gị kedu ka esi ekpezi okwu a ah, um, n'ikpezi okwu a onye bịara ịgba bụ eh, ọ gaghị ka ọ na-arụ ọrụ mana e nwere ndị ọgọ ọzọ nọkwa na the same line of business na-ahụ karị nwa bụ eji agba mbọ ọga ya na-ahụ ihe ọjọọ na-eme everybody na-ahụ ihe ọjọọ na-eme ọwụ sọsọ ọga ya na-adụ ya ndụmọdụ ndị ọzọ nọ na na-azụkwa ụdị ihe a na-azụ na-agbakọ na-enye onye ahụ ndụmọdụ hmm. ego ọbụla iriri ka ị na-agbaboe ọ gaghị na-edetu ya hmm. ọ na-asị gị gaa sọplai ahịa ịsọplai ya iri ego ya o detu ego ole iriri ụta ka ndị ọka si eme hmm. anya echi a ga-edu gị ọkpọ ndị ọkpọ ndị kpọọ ndị ahịa sị ha o rukwara mgbe a ga-edu onye a hmm. unu nụkwara ihe mere esimsi a ga-asọplai ahịa n'ebe dị ụta hmm. na ego one o riri most of ndị ọgawa ezigbo mmadụ ga-asị ọ bụ na 5 ka m kwesịrị iji edu gị ebe irele ego one dị ụta irela ego dị na ego fọrọ from ego m kwesịrị isi edu gị dị afọ ekwe ihe fọrọ hmm. mana e nwekwara ndị ọga ọzọ nwere obi ọjọọ hmm, e nwere ndị ọga ọzọ nwere obi ọjọọ ana ihe aha adịghị mma ihe aha dị mma ihe ọjọọ ọjọọ bụrụ onwe ya na obere nwa ga-abịa gị na ya afọ asaa ọta ahụhụ o mee ihe niile ọ kwesịrị ime o ruzie mgbe ị ga-edu ya iche ofe ebubobo ya ụdị akụkọ ahụ adịghị mma ọwụ ihe eji mara ndị Igbo ihe eji mara ndị Igbo wụ onye kụrụ ọka ga-ata ọka onye bịa gbaa abụ ya ma ọfụma ekwesịrị idu ya maka na iduo ya ọkpọrọkwa another smaller pesin zụwakwa onye a bifo mara ihe na-eme dị akụ na ụba ekesaa ya onye ọbụla adị oke mana ime ya ihe ọjọọ ọ pụọ o ihe iji setụ ya o nwere ike banye n'izu osi banye n'ime yahoo hmm. ma ihe ndị ọzọ ihe ndị ọjọọ ọzọ dị iche iche and then enwekwa onye bịara ịmụ ọrụ n'aka ya ihe ahụ ọga ya mere ya ka ọ ga-abịakọ ime onye ahụ hmm. so onye kwesịrị ekwesị na mmadụ bịa mụọ ọrụ n'aka gị ihe ọ bụla ekwerịtara na ihe a ga-eji edu onye ahụ ka eduo hmm. onye ahụ anyị ga-agba mbọ na-ele udo amamihe maka na ebe ahụ ka anyị ga-amụta ihe dị iche iche na-eme n'ala Igbo anyị ga-akwado udo amamihe ka onye ọbụla na-amụta ihe dị iche iche na-eme n'ala Igbo maazị promis ihe sọkara ihe sọrọ m nsọ bụ ebe anyị rụnyere aka na ihe gbasara ndị ọga idu nwa odibo ndị owere ji achịkpalakpa ọbụla ihe ọbụla o mekodiri Hmm? ọ bụrụ na ọ go gị afọ dị ụdị na ụdị isi ike ka iduo ya maka na o ziri ezi n'anya Chineke na n'anya mmadụ ọ dị mma ajụ ọzọ m chọkwara ịjụ bụ hmm, ihe mmụtago kemgbe bido isi na ịzụ ahịa dịka mmadụ onye na-azụ ahịa ije ụlọakwụkwọ ọga ọ gaghị ụlọakwụkwọ ụlọ ahụ yana igbe odibo bụkwa mmadụ ịbịa mmụọ aka ọrụ ya mana o nwere ọtụtụ ndị na-asị na igbu odibo dịkwa ka mmadụ igbu eh, kedu kedu ka ị esi kọwalụ ndị ahụ ofu ife ka onwe ihe dị iche n'ime kedu ihe ị ga-agwa ọha n'eze mm-hmm. n'ala igbo ịgba bọị dị iche na ịgba ohu ịgba ohu ka ị na-agba ohu ị nweghị olileanya na enwere afọ a ga-edu gị nye gị ego nye gị shop ohu ị ga-agbagide ohu nwụọ enweghị time frame for ịgba ohu hmm. bọ gba bọị a na-edetu ya edetu na ị ga-agba bọị afọ asaa afọ ise afọ asatọ o ruo afọ asatọ akpọọ gị agrimenti ede na a ga-esi edu gị tụta nke a ga-esi eme ya ịgbabọ ya ụhụ ịgbabọ ịwụ ịmụ ọrụ ịgbabọ ya dịka onye na-agụ akwụkwọ ịgbabọ ya dịka onye bịara ịmụ skills to equip himself ka o esi ebi ndụ most of ndị gbara bọya n'ala Igbo mechara kara ọ gaghị ego enwe so ịgba ahụghị ohu n'ala Igbo ohu dị iche ọ dị mma unu amatago n'onwe ihe dị iche n'ịgba bọị na ịgba ohu ya tụna gị n'anya na ha bụ ofu ihe ee eh, maazị promise tupu ime nchịkọta iso na ndị kwu n'ihu na-akwado n'ala naijiria na ịgba bọị kwesịrị ịnọ n'ụlọ akwụkwọ ka a na-akụziri ụmụaka ekwenyekwa m ekwenye ekwenyere m ekwenye maka edego m ndị oyibo na-azụ na learning by doing ị chọrọ ịmụta ka esi eme ihe ijee n'ebe ahụ a na-eme ihe so onye na-eme ihe ahụ onye bụ ọkachamara na ihe ahụ na-eme ya ọ ya bụ ebe kacha mfe ịmụta ihe mana iso na ndị kwu n'ihu na-asị ka etinye ya na ntụziaka ebe a na-akụziri ụmụaka ọ na ụmụaka nke ndị elementrị ka ị na-ekwu ka nke ndị sekọndịrị kedu ihe bụ ihe unu na-akwalite kedu ka ọ ya esi mee kedu ka a ya esi na-akụziri ya ụmụaka um, ihe awụwa omenala eji mara ndị Igbo ọ ga-adị mma ka ebido ịkụzi ịzụ ahịa ịgba bọị a na-akụzikwe kọmers na skuul mana ihe a na-akụzi na skuul dị iche from ịgba bọị ihe a na-akụzi na skuul dị iche from ịgba bọị a na-akụziri gị na skuul definitions and terms hmm, ị bịa gụọ ya ịgụchakwa akpọpụta gị n'ime wuse market maka esi achọ onye ahịa ka ọ bịa gote ihe ịma ga-agwa ya ka ọ bịa gote ihe ọ ya ka o dị mma ibido from secondary school enwekwe ka ndị um, Nigerial education si tinye ya na university nke a na-akpọ IT na ego two years ịpụta bịa practice ihe ego mana ọ dị iche ha na-agbalị iweta ya mana ihe anyị chọrọ imewụ secondary school ka enweta ndị ma ọfụma ka esi ahazi ịgba n'ala Igbo kụziere ha ma ndị ọga ma ndị chọrọ ịgba kụziere ha ihe wụ ịgba kụziere ha ka esi enwe um, patience and endurance ka esi edi ihe niile a na-agabiga n'ịgba kụziere ha uru dị na mbọchị a ga-edu gị kụziere ha the skills ka ọ ha wee bụ na mgbe ị gbachara bọị pụta ị ga-emenwu business with um, ndị ofesi hmm. you cannot do business with ndị abụrụ ndị Igbo hmm. etinye ya n'ụlọ akwụkwọ etinye ịgba bọị n'ụlọ akwụkwọ ọ ga-eme ndị uche ha nọ na ịrụ ọrụ dị ụta a ha ga-amụta otu esi akparịta ụka dị ndị awụhụ ndị Igbo ha ga-amụta other terms a na-eyuzu na biznes ka ọ ga-awụ na ha pụta onye ọbụla bịara ime imekọ biznes witem them hmm. ọ ga-awụ ha ihe ihere ọ ga-awụ ha ihe ịta ahụhụ ya ka o ji dị mma itinye ya n'ụlọ akwụkwọ ọdịmma ọdịmma maazị promise ịrụtụgo aka na ebe niile kwesịrị ka arụta aka n'isiokwu a ọ dị mma na nchịkọta akwụkwọ gị ị ga-eji ofu nkeji kedu ihe nwere ike ịgwazi ọha na eze kedu ihe nwere ike ịgwa ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa igbo na-ekiri ihe egwuregwu anya maka na ịnanya n'ala ala dịzie ka onye ọbụla chọrọ ịnọ n'ụlọ mana baa ọgaranya onye ọbụla chọrọ ịdịka Dangote chọrọ ịdịka Davido mana ihe menwe ihe ndị a na-eme kedu ihe ị nwere ike kedu ndụmọdụ ị nwere ike ịgwa ha bụrụ ofu nkeji ihe eji mara ndị Igbo ịrụsi ọrụ ike ejighị wayo mara ndị Igbo ihe eji mara ndị Igbo ihe onye na-eme ya mesi ike tinye uche na ya na-ekpe ekpere n'isi ọ ga-eme ọ ga-eme onye ọbụla ga-ama na ịgbago mbọ ana Chukwu agọzigo gị mana ugbu ihe ndị Nigerian gọọmenti na-eme meziri ụmụaka ugbu a chọziri ịbata n'echi ha enwezighị ike inwe ndidi ka ha gaa mụọ ofe ọrụ aka ma ọ mụọ ahịa mm. mụta ihe mee ihe ihe ahụhụ ihe ọjọọ mm. onye ọbụla chọziri ka e buru laptọpụ ka a pịa kọmputa ka e mee yahoo ọ bụ ihe aka ka eji mara ndị Igbo so ana m arịọ ndị youth ụmụ okorobịa ka na ọbụla mụta na ịgba mbọ mee ezigbo ihe ihe iwu kwadoro zụọ ahịa ma ọ mụọ ụfọdụ aka ị ga-enwekwa ego karịa ndị yahoo ha and ị ga-ebi very free life onye ibi ndụ ndị uwe ojii ga na-achọgharị gị up and down ọ dị mma maazị promise ah, kwugo atọ ka na nchịkọta okwu maazị promise ọ na-agwa ụmụ okorobịa na ụmụ abịọba na ụmụaka ma ndị okenye na-ekiri anyị ala anyị dị ka ọ na-emebi onye ọbụla jisi ike unu afụgo na ihe dị iche dị na ịkpọ ohu na ịgbabọghị unu ahụgokwo na nwata na-azụ ahịa n'aka ọga ya dịka onye na-aga akwụkwọ ya ndị oyibo na-akpọ learning unu ahụgokwo ọzọ na nwata na-agbabọghị ma ọ gbasịa bọnyị ya ọ bụrụ ọsọ ahịa ahụ ka ọ na-amụ na ọ na-amụkwa akọ na uche na-amụkwa agwa ọga ya ka o si edosa ya bụ ego ka o nwee ike bụrụ ọgaranya anyị na-atụzi anya na ihe niile ndị anyị kụziri unu na egwuregwu a unu ga-etinye ya na ndụ unu wee na-emepụta na-edozi n'ala anyị na omenala anyị ọ dị maka ịgbatị ụkwụ anyị nwa obere mmiri oge anyị ga-abata nwanne anyị nwoke promise na ya na ya ga-egwurite obere egwuregwu ka anyị marakwa ma ọ marakwa ihe gbasara asụsụ Igbo anyị na-abịara uju amamihe ebe anyị na-akparịta nkata ndị Igbo uju amamihe anyị na-eme arụmụka ọ dị mma ọmara eze na-ego anyị ntị anyị abịago na ngalaba ngwụcha nke udu amamihe nke taa ebe anyị na-enwetara na egwuregwu a ga-egwurịta obere egwuregwu wee na ịkpọ kpọọ okwu aha na bekee anyị ajụọ nwanne anyị promis ma ọ ma gwa ihe okwu ahụ pụtara ịgbapọ ime nke ime nke ị ga-amakwa asụsụ gị asụ ide nkwado enwe e m ajụjụ iri ọ bụrụ na ịzatacha ha niile e, ma ịzata dị asaa ihe nkwobi akwara aka ịzatarabana asaa gbara anyị egwu ihere ka anyị malite maazị promise kedu ihe ndị oyibo na-akpọ ya hate etiri m onye kedu ihe ọ bụla asụ ụgwọ ụgwọ agbara m gị ụgwọ agbara m gị ụgwọ agbọrọ m gị asị nọrọ onye igbo ọ dị mma nwetara ya agbọrọ m gị agbara ma agbọrọ m gị nke igbo ya bụ Mpako. mpakọ olu ndị bụ ntaji anya ntaji anya ihe ọ dịka <laughs> ọ dịkwa dabakwara mana ihe igbo izigbo na-akpọ ya bụ anya ụfụ anya ụfụ eh, mana ka ezigbo ihe a na-akpọ jelọsi mana jelọsi bụkwa nwanne ihe eto mm. Mm, ihe a na-akpọ jelọs. ọ dị dịka ọ jelọs bụ ntaji anya <laughs> ha bụ na-ekwu. Eh, mana igbo izigbo na-akpọ ya ekworo ekworo inwe ekworo n'ime anga iwe Ou no mar? Loco. Um é loco. Ibnu yana zuwa Ibnu yana. Irin mun na kawai. Irai ba bane gita. Uzoma. Ahioma. Ahioma, Mauchioma. Chioma. Oma, Oma. Oma. Favor. Of grace. Abin yadda obodo onye Amara. Amara Chukwu bara ụba n'ebe n'ụwa. nke asaa love hmm. ịhụnanya ịhụnanya shame ihere hmm. joy ọṅụ ọ gịnị dị <laughs> ikpeazụ happy obi aṅụrị obi ụtọ nọrọ onye igbo ndị obodo ji nne nnomere onye igbo nwanne m nwoke ị ga-eri nkwobi akwụrụ ndị be anyị anyị na-ekele maazị promise onye wepụtara oge taa maazị promise bụ ndị kwu n'ihu wee na-akwado na aga na-etinye ihe gbasara ịgba ọ bụ ịzụ ahịa na atụmatụ ụlọ akwụkwọ n'ala naijiria mụnwa na-asị na ọ bụ ihe ziri ezi ihe dị mma bikọs ọ ga-adịkwa mma ka onye ọbụla si na obere na-amụta ka esi agba mbọ na-agba mbọ ịmụ na-azụ ahịa ọ dị mma maazị promise anyị na-atụ anya ga-afụ gị na ngalaba udo amamihe mbọsị ọzọ ebe ị ga-agba ọhụrụ anyị isiokwu dị ọ dị mma ọhaneze na-ego anyị ntọ gwụgwọ ọha m n'ọnụ anyị na-ekele unu ebe unu wepụtara oge unu n'abalị a wee nọgide anyị na ngalaba udo amamihe nke taa sie ike were ihe niile mụtara tata na-emezi omenala anyị anyị ga na-akwado n'omenala Igbo anyị ga na-akpa ezigbo agwa anyị ga na-agbakwa mbọ aha m maazị Chidera Pascal Onyejilam ọbụla ọha m nọrọ n'abalị a ka ọ dịnụ uju amamihe ebe anyị na-akparịta nkata ndị uju amamihe anyị na-eme arụmụka n'ime uju amamihe ebe anyị na-akparịta nkata ndị uju amamihe anyị na-eme arụmụka n'ime uju amamihe ndị Igbo na-agbasikwa mbọ ike uju amamihe anyị na-akwa akwalite asụsụ Igbo site na ejije